AWR Adventist World Radio redio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-ejiwe nwee nnọkọ ohere nke anyị ga-ejiwe eji leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe ịrute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa na-ege ntị ana m anabata unu na ihe omume nke taa ama m na onye nwe nọ n'oche eze ya ama m na onye nwe anyị na-echebe anyị n'ụbọchị taa anyị ga-anụ abụ ọma dị iche iche wee na-agwa onwe anyị si na chineke dị ebube na chineke dị ukwuu ka anyị mepee akwụkwọ nsọ anyị mgbe anyị ga-agụ na na ndị filipai isi anọ amaokwu nke anọ nke si na-aṅụrị ọṅụ na onye nwe anyị mgbe niile m ga-asị ya ọzọ na-aṅụrị ọṅụ ka m gụọ ya ọzọ onye ọma na-ege ntị na-aṅụrị ọṅụ na onye nwe anyị mgbe niile m ga-asị ya ọzọ na-aṅụrị ọṅụ chineke na-asị anyị ka anyị na-aṅụrị ọṅụ n'ime ya site na ihe niile nọ n'ime chineke bụ ihe ga na-enye anyị obiọma ka anyị ṅụrị ọṅụ mara sị na ihe ọ bụla anyị tiri aka n'izu na-abịa abịa chineke ga-emere anyị ya ṅụrie ọṅụ n'ime kraịst ugbu a ka anyị gee abụ ọma na-asị ka anyị na-eti mkpu ọṅụ n'ime kraịst ndewonu iwanye ya ọ bịa wezata anyị tienụ mkpu aṅụ ka bụ eze anyị anyị a ya ọ bịawo bịa Oh, anya ya ọ bịa wezata anyị tienụ mkpu aṅụ ka bụ eze anyị anyị anya ya ọ bịawo anyị ya ọ bịa wezata anyị

na-aṅụrị ọṅụ n'ime kraịst n'ihe niile nke anyị na-eme n'ime ụwa chineke ga-anọnyere anyị chineke ga-agba anyị ume marakwa na ekwensu na-agba mgba iwepụ ọṅụ n'ime ndụ anyị ọchị n'ime ndụ anyị iwepụ iru ọma n'ime ndụ anyị ma na-asị n'ụbọchị taa kwere na chineke onye ọma na-ege ntị site na akwụkwọ nsọ agwawo mụ na gị ka anyị ṅụrịa ọṅụ n'ime kraịst mgbe niile ka anyị na-aṅụrị ọṅụ ma na sị gị onye na-ege ntị na mgbe ntamu na iri uju na ihe mmerede dakwasịrị anyị n'ime ụwa ka anyị bụrụ akwụkwọ uri anyị na-abụ abụ ọma site na abụ a ga-akwali mmụọ anyị anyị ahụ ịdị mma nke chineke ndị ọma m na-ege ntị ka anyị gee abụ ọzọ n'ụbọchị taa nke a si ekele dịrị chineke chukwu obi ebere tụrụ anyị ndị na-eke ozizi ọma nke na-esi n'olu ụmụ nke chineke na-apụta anyị na-ekele nwanne anyị nwanyị martina emmanuel ọ kpọrọ anyị site na shagam n'ogun steeti ebe a na-ekele si na ya na-anụ ihe anyị na-eme na-asị ka chineke na-agba anyị ume ọ kpere anyị ezigbo ekpere anyị nwa na-arịọ chineke taa na-asị ya biko gbara anyị nwanne anyị nwaanyị tina ume na ihe niile ọ na-eme ma ezinụlọ ya chebe ha na ebe ọ na-ere ahịa kpọtara ya ndị ọma ndị ga-azụ ya ahịa n'ebe di ya na-arụ ọrụ ka chineke na-agba ya ume ka ịhụnanya chineke bara gị na ezinụlọ gị ụba nwanne anyị nwaanyị martina emmanuel onye kpọtụrụ anyị site na shagam na ogun steeti ebe a anyị nọ n'ime ya otu aka ka anyị jikwa na-ekele nwanne anyị nwanyị blessing onye kpọrọ anyị site na adamawa steeti anyị na-asị ka chineke nọnyere gị chinyere ezekwanụ anyị a ga-echefu gị o ịkpọrọ anyị site na ikeneremo na ogun steeti ebe a anyị na-asị ka chineke nọnyere gị ka chineke na-agba gị ume nwanne anyị nwoke moses emmanuel mkpọkwara anyị site na ikeneremo anyị na-arịọ chineke ka ọ nọnyere gị n'ezinụlọ gị ka chineke na ume ka ịhụnanya chineke chia n'ihe niile nke ị na-eme unu emeela ndị na-akpọtụrụ anyị ọ bụrụ na ihe ndị a masịrị gị onye ọma na-ege ntị ya bụ na ịkpọtụbere anyị kọrọ anyị n'ekwentị na 07063637224 07063637224 ị nwere ike idetara anyị akwụkwọ email adreesị anyị bụ awrnigeria at yahoo dot com yahoo dot com ma ọ bụ gị deta na awrnigeria at gmail com at gmail onye ọma na-ege ntị mara na ị nwere ike ige ozizi ọma nke taa na awr.org gị tinye asụsụ igbo awr.org chekwụta itinye asụsụ igbo ka anyị nọ nwayọ mgbe anyị ga-anụ abụ ọma ma nabatakwa onye mgbasa ozi felix nweke onye ga-enye anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ so ụmụ chineke ndị na-ege m ntị n'oge awa anyị na-ekele onye nwe anyị onye kere eluigwe n'ụwa n'ihi ndụ na ahụ isi ike nke onye kwara anyị ọzọ ịnụrụ okwu ya nke sitere akwụkwọ nsọ ihe ọgụgụ anyị n'oge awa dịka nke a sitere n'akwụkwọ ndị Rom isi asatọ amaokwu nke iri atọ na ise ndị Rom isi asatọ amaokwu nke iri atọ na ise ebe ahụ na-asị otu a onye ga-ekewapụ anyị n'ịhụnanya nke Kraịst ọ bụ mkpagbu ma ọ bụ oke mkpa ma ọ bụ nsogbu ma ọ bụ oke ụnwụ ma ọ bụ ịgba ọtọ ma ọ bụ ize ndụ ma ọ bụ mma agha ọ ọzọ onye ga-ekewapụ anyị n'ịhụnanya nke kraịst ọ bụ mkpagbu ma ọ bụ oke mkpa ma ọ bụ nsogbu ma ọ bụ ụnwụ ma ọ bụ ịgba ọtọ ma ọ bụ ize ndụ ma ọ bụ mma agha ka anyị nụ, onye nwaanyị na chineke anyị meela ka onye na-adị ndụre mgbe ebi ebi anyị na-asọpụrụ gị ọzọ n'oge awa dị ka nke a n'ihi na gị onwe gị egosipụtawo ihe iji bụrụ chi n'ebe ndị gị nọ dị ka ụmụ gị bụ ndị na-ege ntị ugbu a wee nụta ndụ na ịdị mma n'ime ndụ ha ikpeazụ mgbe ị ga-abịa onye nwe anyị anyị niile wee keta oke na mbara eluigwe dị ka nkwa gị si dị ihe ndị aba arịrịọ anyị mezue ma na na n'aha Jizọs Kraịst onye nzọpụta anyị amen isiokwu anyị n'oge awa dịka nke a si gịnị ga-ekewapụ gị n'ịhụnanya kraịst gịnị ga-ekewapụ gị n'ịhụnanya kraịst ọtụtụ ndị mmadụ bụ ndị na-ejegharị n'ime ụbọchị taa na-ejegharị dị ka ọchịchọ ha si dị n'ihi na Chineke nyere onye ọ bụla ike ime dịka o si masị ya ọtụtụ ndị na-egwu egwuregwu dịka ịkụ bọọlụ na-agbalịsi ike ịhụ na o nweghị ihe ọ bụla nke ga-eme ka ha wee ghara inwe mmeri mgbe ha na-agba bọọlụ ha otu aka ka ọ dịrị ndị niile na-agba ọsọ ọ bụrụ na ahụ na-enye ha nsogbu ha ga-aga n'ụlọ ọgwụ wee nata ọgwụgwọ zuru oke otu ha ga-enwe ike itozu oke na ịma mgba nke ha gachi n'ime ya otu a ka ọ dịrị ndị niile na-eme ihe ọbụla nke ha na-eme ha na-agba mbọ ịhụ na onweghị ihe bụla nke ga-eme ka ha wee ghara itozu oke na ịma aka nke ha nọ n'ime ya otu a ka ọ dị n'ọsọ nke okwukwe nke anyị na-agba ọsọ okwukwe a bụ ihe kwesịrị ka onye ọ bụla ike wee gbatakwa ihe a na-agbata n'ọsọ anyị ga-eji ọsọ nke eluigwe tụnyere ọsọ ka ụwa nke anyị na-ahụ n'anya ebe a n'ihi na onye ọbụla nke na-agba ọsọ ga-agba mbọ ịhụ na o ihe ọbụla nke ga-eme ka o wee dapụ n'ụzọ agasịgodorị na o nwere ihe mere o wee dapụ n'ụzọ ọ ga-agbalịsi ike ime ka o wee bilie ngwa ngwa wee nwee ike gbata ihe a na-agbata n'ọsọ otu a ka ọ dị nye anyị onwe anyị bụ ndị ketara oke n'ime ajọ ụwa nke a ọbịa mere ka eji kpọọ oku n'ebe a dịka nwanne anyị nwoke Pọl ji kwupụta ya n'akwụkwọ o degara ndị Rom n'isi nke asatọ site na okwu nke iri atọ na ise wee lọdata n'ala ya na-ajụ ajụjụ sị ọ bụ gịnị ga-ekewapụ gị n'ịhụnanya Kraịst gịnị ga-eme ka ị wee bụrụ onye a ga-ekewapụ n'ebe jizọs kraịst anyị nọ onye nwụrụ ọnwụ n'ihi gị gịnị ga-eme ka ị wee ghara iketa oke na eze nke nna gị kwadebere gị o wee malite sị ọ bụ mma agha ọ bụ mkpagbu ọ bụ oke mkpa agasigodịrị na ọnwụ dị agasigodịrị na ị na-agba ọtọ na onweghị ihe ị ga-eji wee kpuchie ahụ ọ bụ ya ga-ekewapụ gị n'ịhụnanya kraịst ma lee dị ka akwụkwọ nsọ ji mee ka anyị maa a sị na onweghị ihe ọbụla nke dị n'ụwa a nke anya na-ahụ onweghị ihe ọbụla nke dị agasigodere ya na ọ bụ ndị mmụọ ozi keligwe ha apụghị ikewapụ gị n'ịhụnanya nke Jizọs Kraịst ọ dịghị ihe ọbụla nke dị n'ime ụwa a agasigodere iyi na ị nweghị ihe ị ga-eri wee dị ndụ nke a ezughị oke ị wee mee ka gị onwe gị wee bụrụ onye na-agaghị eketa oke na nkwa ahụ nke gị onwe gị anatawo site n'aka Jizọs Kraịst agasịgodore na ị nweghị ihe ị ga-eji wee kpuchie ọtọ nke a pụghị ime ka gị onwe gị wee bụrụ onye na-agaghị eketa oke na nkwa ọma ahụ nke Jizọs kwere gị nwanne anyị nwoke Zakiọs maara nke a ọ maara nke ọma sị na etoghị ogologo ya ma ọ bụ ịdị mkpụmkpụ ya pụrụ ime ka ya onwe ya wee ghara ịhụ Jizọs Kraịst anya wee lee onwe ya anya lee ndị ọzọ niile bụ ndị na-eso Jizọs Kraịst o wee chọpụta n'eziokwu na ya onwe ya erughị eru ilefu anya wee hụ onye nzọpụta ya nke bụ jizọs kraịst mgbe ọ nọrọ na jizọs kraịst na-agafe wee sị ọ bụ gịnị ka m ga-eme ọ bụ mkpụmkpụ m ga-eme ka m wee ghara ịhụ iru onye ebube ahụ ọ bụ eto ogologo m pụrụ ime ka m wee ghara ịhụ iru jizọs kraịst ọ sị mba na onweghị ihe ọ bụla nke pụrụ ikewapụ m n'ịhụnanya jizọs kraịst onweghị ihe ọ bụla nke pụrụ ikewapụ m n'ala eze ahụ o nweghị ihe ọ bụla nke pụrụ ime ka m wee ghara ịhụ jizọs kraịst ọkpara chineke anya wee sị mba n'eziokwu adị m mkpụmkpụ mana amaara m ihe m ga-eme Chineke bụ onye ebere onye wo m izu o mewo ka m wee makwara ihe m ga-eme wee hụ iru onye nzọpụta m anya wee mee ngwa ngwa gaa n'ihu wee rigoro osisi sikamo ngwa ngwa rigoro osisi sikamo wee lelie anya elu wee hụ Jizọs Kraịst ọkpara Chineke gịnị ka Jizọs mere Jizọs mere ngwa ngwa si ya Zakiọs si n'elu ebe ahụ erigoro rịdata n'ihi na anya m onwe m ahụwo gị n'ebe ahụ ebe ahụ ị gbarụla ọsọ wee rigoro n'elu osisi kamọ anya m nọ n'ebe ahụ mgbe ahụ ị nwere mkpebi na onwe gị ịhụ iru m anya ọ bụkwa mgbe ahụ ka m onwe m hụrụ gị ya mere si n'elu osisi ahụ rịdata mụ onwe m na-agakwa n'ụlọ gị taa mụ na gị ga-erikọta nri olee onye ọ ga-abụ mmasị ya ka ya jizọs ghara irikọta nri otu a ka ọ dịra gị onwe gị na m onwe m na-ege ntị n'oge awa dị ka nke a ọ bụrụ inwe ike chọpụta ihe ahụ nke pụrụ igbochi gị ịhụ iruke jizọs kraịst jizọs dị na njikere inye gị ikike inye gị amamihe ihe ọ bụla nke ị ga-eme wee gbanarị nke a ọ bụrụ naanị ị nwee ike mata ihe ahụ nke pụrụ ikewapụ gị n'ịhụnanya kraịst otu a ka ọ dịkwara nwaanyị oruru ọbara ngwa ngwa ọ chọpụtara sị na oruru ọbara ya pụrụ ime ka ya were ghara ịpụta n'etiti ndị ya o wee mee ngwa ngwa buru ya gbapụrụ jizọs kraịst onye naanị ọ chọpụtara pụrụ ime ka ahụ ya wee dị ike ma mgbe jizọs hụrụ okwukwe ya ma mgbe jizọs chọpụtara n'eziokwu na nwaanyị na-achọpụtawo ihe pụrụ ime ka o were iketa alaeze jizọs wee mee ngwa ngwa gwọọ ya ọrịa dị ya gị onwe gị n'ụbọchị taa ọ bụ gịnị pụrụ ike ịwapụ gị n'ịhụnanya kraịst ọ bụ ego ọ bụ akụkụ ụwa a ọ bụ ọchịchọ ka anụ arụ ọ bụ adịghị ike nke onwe onye ọ bụ nne gị pụrụ ikewapụ gị n'ịhụnanya kraịst ọ bụ nna gị ọ bụ ikwu na ibe gị onye na-ege m ntị n'oge awa ana m arịọ gị ka ị biko lekwasị jizọs kraịst anya n'ihi na akwụkwọ nsọ emewo ka anyị wee marasị na ọ dịghị ihe ọ bụla nke pụrụ ike wepụ gị n'ịhụnanya kraịst unu anụla ozi ọma unu anụla ozi ọma ka anyị na-ewetara unu Adventist World Radio na-abịara unu

kee ihe ga-ewepụ anyị na ya nke kraịst ka m saa ajụjụ ya o nweghị ihe ga-ewepụ anyị na ya nke kraịst chineke hụrụ anyị n'anya otu a ka anyị nwe anyị hụ chineke n'anya n'ime mmụọ n'eziokwu ma gbalịa hụ mmadụ ibe anyị n'anya otu aka ka anyị jikwa na-ekele ndị nyere anyị abụọ ma nke anyị na-asị ka chineke gbaa unu ume ka chineke chebe unu na ihe ndị amasịrị masịrị gị onye ọma na-ege ntị kọrọ anyị n'ekwentị na 070 7224, 070 7224. ị nwere ike idetara anyị akwụkwọ email adreesị anyị bụ awrnigeria at yahoo dot at yahoo ma ọ bụ gị deta na awrnigeria at gmail awrnigeria at gmail com. onye ọma na-ege ntị mara na ị nwere ike ige ọma nke taa na awr.org gị tinye asụsụ igbo awr.org chekwụta itinye asụsụ igbo chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa ndewo